taịtọs isi nke abụọ ma gị onwe gị na-ekwu ihe niile kwesịrị ozizi ahụ nke na-enye ezi ndụ si ka agadi ndị ikom nwee anya udo kwesịrị nsọpụrụ nwee uche zuru oke nwee ezi ndụ n'ime okwukwe anyị n'ime ịhụnanya n'ime ntachi obi otu ahụ ka agadi ndị inyom dị nsọ n'omume ha ghara ịbụ ndị na-ebo ebubo ụgha gharakwa ịbụ oru nke ịṅụbiga mmanya ókè ka a bụrụ ndị na-ezi ihe ọma ka a wee mee ka ndị bụ ụmụ agbọghọ nwee uche zuru oke ịbụ ndị na-ahụ di ya n'anya ndị na-ahụ ụmụ ha n'anya ndị uche ha zuru oke ndị dị ọcha ndị na-arụ ọrụ n'ụlọ ezi mmadụ ndị na-edo onwe ha n'okpuru dị nke aka ha ka e wee ghara ikwulu okwu Chineke otu ahụ na-arịọ ụmụ okorobịa ka ha nwee uche zuru oke n'ihe niile na-eme onwe gị ihe atụ nke ọrụ ọma n'ime ozizi gị na-egosi emebighị emebi Ikwesị nsọpụrụ okwu nke na-enye ezi ndụ nke a na-apụghị ịma ikpe ka e wee mee onye nọ n'akụkụ ndị na-emegide emegide ihe ihere n'iru ebe ọ na-enweghị ihe na-adịghị mma ikwu banyere anyị na-arịọ ndị oru ka ha na-edo onwe ha n'okpuru ndị nwe ha ka ha bụrụ ndị na-eme ihe ga-atọ ha ezi ụtọ n'ihe niile gara ikwu okwu imegide ha gara ịtụtụ aka kama ka ha na-egosi ezigbo ikwesị ntụkwasị obi niile ka ha wee chọọ ozizi nke onye nzọpụta anyị Chineke mma n'ihe niile n'ihi na egosiri amara nke Chineke na-ewetara mmadụ niile nzọpụta na-adọ anyị aka na ntị ka anyị wee jụ asọpụghị Chineke na agụ ihe ọjọọ dị n'ụwa wee dị ndụ uche zuru oke na nke ezi omume na nke ịsọpụrụ Chineke n'oge dị ugbu a na-eche olileanya ahụ dị ngọzi na ngosi nke ebube nke Chineke ukwu ahụ nke bụkwa onye nzọpụta anyị Jizọs Kraịst onye nyere onwe ya n'ihi anyị ka o wee gbapụta anyị n'imebi iwu niile sachakwara onwe ya otu ndị nke ga-abụ ndị nke aka ya ndị obi ha na-anụrụ ọlụ ọma ọkụ na-ekwu ihe ndị a werekwa ha na-adụsi ọdụ ike werekwa ha na-atụ mmadụ mmehie ha n'anya n'inye iwu niile ka mmadụ ọbụla ghara ileli gị anya